ndị ụmụ weri mọlụ ọkwa were mara ọcha mụrụ nwa dị nne obu dị nwude na ị ga-adị lele eziokwu ife meleri egwu ikeli na-adachi na ntị onye na-esi echi ndị ọnụ ajụjụ ka mụ na ha ewu chi m ịgba ọgwa na anyị na-emekwa igbe eme egwu ndị nwe ife dalụo na anyị bịalụ n'olu ego na-elu ndị nwe ife n'ọkwa anyị na-ebe nwere oke ego gazi egwu e na-etili okorobịa ọgwa mmadụ ka abụrụ wee bụrụ ewu dịrezie oregwu onye mmụ ebido ogwe ntị n'ọkwa na egwube emebe gị ga-anụ onye ime onye ebe igwe onye nwere oge bụ mmanwụ pụrụ akụ bịa kenele ọkwanụ nnekwu mmaba na-agbalị n'ama mịmanụ izu a na-akpọ odogwu emesịa na-agbalịa ya onye na-esi echi ngọ ọchịagha bọ ya ka ya hụ ekwe na ị ga-adịlịlị ego ya ife ndị egwu ikeli na-adachi na ntị onye na-ekechi ngọ n'ụwa ka mụ na ha ji agha ife ji wee tie enyi mmanwụ ụkwụ ka ọ wee karịa ijele ma ijele bụ mmanwụ kasị mmanwụ ịma na egwuregwu bụ nya mere ọnụ n'elu ụwa ka ịmara ozi ya onye ji wee bịa egwu obu dị nwude ekwe ọgbanụ nwa ka nwa ebe ikene na-adachi ya na ntị ịgbamoo ekwe eziokwu n'ime nwere ibe ọchịagha ịma na imere ife dị nnekwute aka igwe ndị ori wee gba ọsọ ịmalugo ichuru kidnapa aba weta wee naba anaba ifimelụ na Lagos gavaji wee chie ya echichi onye ụmụego oke egwu ọchịagha ụdaalụ ọchịagha ọcha ya ụdaalụ ọbụniwu na na-ekele onye na ya mma ọcha ya ọnwa na-aka ya ahụ ezebụ ụgbọ igbo aka ya onye nwoke nwere obi ọnụ meke nne ya daalụ kedu ntị na akọlụ ya akịkọ nwoke nwere ife omere ekwu elu ya o nwere iri mgbe olulu ibe wesi ike n'ọma mbala mmanya na-ejere ọhịa eje na ndị oriova kalịrị n'ọma mbala na ndị kidnapa barili nke n'ọma mbala obodo na m mmanya na-ejere ọhịa eje ọ gaala n'ọsọ ma ndị nche niile ba nọ n'ọsọ onye ya echezi anyị ọzọkwa mgbe ahụ ka eji wee kpọba nwa mewuli ife ọcha ya na ndị nọ n'ibe akaligo n'ọma mbala jide wee tụọ ndị ori obodo niile ba mụrụ nwa mewuli ife nụkwalị ya mụmeri mụrụ oke osisi ilelu anya n'oke osisi a na-eburu na nkịtị ịnanuo Ị ma na nwatapụla bụ omuli nri n'ụwa nwanne m na ndị federal power FIP nwanne m onye gbasiri ike mgbe ịbatala ife dị mma ịma lekọtụ naba kidnapa naba manjorini neva gbara ọsọ aka ya wụ n'okpotokpoto omere Ikenna anyị agụdị onye ya ala nwanne m onwe obi a sị na na-enwere ọkụ ogbudi ga-abụ ọkụ ezi a na-agara aga ogbudi ga-eme n'ezi aga n'ime ụmụ eri n'ugwu aka melọba ogbudi daalụ achịfụ ogbudi nwude daalụ na ndị ori n'ime obodo anyị ologburu Lagos jewe chuo ndị ori ewe jewe chie ya echichi ibe echighị ka a na-akpọ nwa si mba wee jewe mezi etu anyị la omume n'ime mba ọzọ ịma na ọchịagha bụrụ gainem n'ibe omelu n'elu ka ndị Igbo wee na anya tie ya ọchịagha Igbo niile onwere ife ma akọlụ nwanne m onye na-atụgo okpobi ife na-akpị ya uka kpagbu onye ọbụ ọchịagha one ga-adị iru dike nọ na-anyụ mma nkọ ịnụkwala ya asị na ndụ dike ọ na-adịrị obodo mma ọnwụ ya sokwuru obodo ụsọ ma ndụ nwere oke bụ ndụ nwanne anyị ọ dị anyị mma nne agaghị akpalụ ya akpalụ ogologo ndụ na-arụ isi ike manụ aja ụkwụ nọ ya kpọrọ ya ọchịagha inugokwe ngwanụ kpọọ ya ka ya ahụ ụbụrụ mụda kwebe onye na-enye ọka eke eke osisi pịọya mkpọrọ n'ụkpana sọsi ya ga-ebu afọ ya ka mkpọrọ n'ụkpa mmanwụ Double stress ụmụaka chikwuru akwabago n'elu ụwa daalụ ka m sịrị ọgọ bụrụ ndị echi. ndị odechi bụva na-achịziba anyị ewe yọba Ịyọ udo adịba anyị ma fa na-ekwere ekwe n'elu ụwa ọchịagha wee kpọba afa maka ibe ndị bụ pụga emelili n'elu ịnanụ n'obodo anyị ga-adịrịrị mma ma ọsọlọfa ma ọsọrọfa odogwu wee si Lagos wee nataba wee lụ obodo nne ya n'elu Mkpata wee na-akpa mịmma na a na-egbuzi ndị ọchịchị ife niile na-achị obodo fanta niile nọ n'ọsọ maka ndị odechi ọchịagha wee kpọọ fa ife o ji wee si legos bụgo obodo ya wee dị mma ife dị bụ nne nnu bụ obu ga-emelele nwanne m na odechi na ọ na lele egwuregwu ma akara ka udo nọmba wee banye obi ya wee so ndị odeshi odeshi wee naba ndị obodo anyị wee natasị ya ife wedịla anyị mma aka ya wụrụ ma ya ya aka ya wụrụ kpotokpoto ma ọ nụtala olu ya ka ụmalụ mma nwoke na-eme ife siri ike na-enwe nwaanyị dị mmalụ nwaanyị chukwu ji gosie ya ịnụlụ ọkwa ndị first lady ugwu gozie Mrs. Chinwude Ekwe mana mmadụ mmadụ ugwu gozie ya bụ ya bụ ọchịagha ịnanụo n'aka ya wụ ọchịagha ka geze kenekwu ụmụnne ya ndị ahụ Chukwu ji wee gozie ya nwanne mmadụ abụrụ ya n'elu ọchịagha ashipa na-eke aneke nwude ekwe chukwu olisa anya gosi ị na-anụ ka aka ekenekwo nwanne ya onye ọ ga-adịlị mma ọ gbachaanụ mba chukwu olisa bụ nya na-ebibe siri ike chukwu gozie onye ọ ga-adịlị mma ịnụlị ka a ga-ekene nwaorogu mmanwụ na-eme ibe siri ike ịma onye a na-ekwu okwu elelele ọgba ndaba anabere udo ekwe mmanwụ jee mmanwụ jee n'otu dike n'ụwa pụna na-amụta odogwu mmanwụ bụla ụdaalụ daalụ ị na nụ ọchịagha oho daalụ onye ụmụ eri niile eme ife dị nne ama nwere oge anyị na-ekwu okwu ise ugbo kwesịrị okwu n'ihu egbe na-ebu asị ma ọchaya daalụ iri mere ọbụ bụ nne ka anyị na-ekwu ihu ọchaya mmanwụ bụla bụ nwanne m ugbo kwesịrị n'ife imelu e wererike ifeọma eloi umeri na anyị mụrụ nwa dị nnekwute ee nweta m ọnụ oge ụdịwa ụdị na ọya adịla ya mma ahụbụla onye ụmụ erudo aka chukwu na malacha mụdo ọbara nwakwa wee bịa ụwa ngozi okwu dị ọ ga-adịkwuru ya mma naba injinia ọsaka na nnegwu daalụ unwere mụlụ nwa dị ụwa aka ya mụnụ otogbo